Ọhịa kọrọ mmadụ nkụ mere olu ya ebere. Ọhịa kọrọ mmadụ nkụ mere olu ya ebere. The forest that denies you firewood has a pity for your neck.